were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi ndị ọdịnala ya ekene ụnụ ụmụ igbo ya ekene ụnụ anyị si udo dịrị ụnụ n'ụbọchị taa anyị si udo dịrị ụnụ ebe ọbụla ụnụ nọ anya ekene ụnụ ndị ọdịnala ụnụ gbasiri ike ụnụ bụ ndị eji eme ọnụ anyị bụ ndị ọdịnala anyị bụ ndị kwere n'ihe otu kwuru ọ bụ anyị nwa bụ ndị na-ekweghọ na anambra imo enugu ebonyi ihe anyị kwere n'ofu igbo ihe anyị kwerewu ọdịnala igbo na omenala igbo ọsọ ọsọ na ya ka anyị kwere anyị ekweghị nke nke a na-asa mmadụ isi a na-asị na ndị ahụ ndị Anambara ndị ahụ ndị imo ndị ahụ ndị ebonyi ndị ahụ ndị enugu ndị ọdịnala ekwere na nke aha ihe ndị ọdịnala ekwerewu only one sọsọ ofu anyị bụ ndị igbo and that's all because evidence gosiri na ihe niile aha dị ebe ahụ ekere ya eke man created so that means ikwere ha na ya ịrụgo victim anyị erugo ihe eji mmadụ eme onwe nwere emeruo mmadụ n'ụwa jụọ onwe ya ajụjụ nwanne isorikwe n'ihe a na-eme mba at least ndị nwụrụ anwụ ke ndị dị ndụ ekegharị ya ndị a agwụgo anyị ezigbo ịba nwanne orugo mgbe anyị kwesịrị ịmara ihe mgbe anyị pụtara ụwa a sị ọwa Anambra na Imo nwanne <laughs> ọ kwafụrụ m Anambra na Imo ka anyị si wee ruo Ebonyi o ruo abịa ruo em enugwu ka ha na-akpọ nke ahụ ebonyi enugwu ha ka ha nkụ asị ọ 5 ka ha dịzi na 5 ka ha dị bikos na-abịa nye ndị ọzọ delta a nyere ha delta nye ndị ọzọ eh, nke ha enyere ha ebe ahụ asị na ọ bụ rivers steeti na ụmụ akwa ibom ha niile ọ bụrụ na inyo ọfụma nwanne ma na aka ji dị ya <laughs> aka ji dị ebe a and some ndị igbo ka na-etigwe mkpu sef nye anyị mọ steeti nye anyị mọ steeti nsogbu adọrọ a ga-enye unu mmụọ steeti tupu anyị ekwubegodi ihe anyị chọrọ ikwu anyị ga-ekenegodo eke kene orie kene afọ kene nkwọ kenekwe ikwu kene ibe kene ụmụaka kene ụmụ okenye kene oke kene nwunye na asị na eme onye ka emere ibe obi adị ya mma na 50-50 50-50 wụ 5-5 nwa mmụọ emegbu na nwa mmadụ nwa mmadụ emegbu na nwa mmụọ ọ ka nna nna anyị ha si eme ya ọ bụghịzi nke kịta ọ na-eme apụta akọrọ n'elu no mgbe nna nna anyị ha nọ ihe a na-eme o pure prịnsịpụ principle o nwere onye na-emegbu ibe ọ ya ka ọ na-eme nna nna anyị ha kpara ọjị n'aka ha asị egbe bere ugo bere nke si ibe ya ebeda nkukwa ya ha na-ekwubu ya ekwu na ọ bụrọzi na anyị pụtazụrụ ụwa gha mbi ya dankwa ihe echenjiene ijezi ime onye Igbo asị gị nọka vileji ha si ebe vileji ha ebe ihe bụ arụrụ ihe a bụ arụrụ maanị ọwụ arụrụ eze ndị arụrụ ana ifuchara ebe a niile dis waran chief eze arụrụ manị ka ha bụ ịghọta ije ime asị gị n'ọwụ n'ọwụ jugodi how how come this thing came onye who knows it kedu ebe e dere ya na akwụkwọ gosi na ya bụ eziokwu ọ na-eme intimidation na-eme mmadụ intimidation ewerezi ya ekwu ị marọ nna onye ka ị ga-ajụ who nos o nwere onye mana ọya bụ eze na-achị obodo nyụkọ bụ eze na-achị nso ebe ka onye ị ga-eje ju ese ga-akọwara gị ọkasị eze kwuru iwu ndị obodo a iwu ndị obodo nsogbu adịrọ ka anyị na-ejekwe ndị ụka e, ihe m ji ekwu okwu ihe m ji ekwu okwu oge ọbụla na-atụ aka ebe ndị ụka nọ na a sị na ebe nwata na-ebe akwa atụ aka nne ya anọghị nna ya nọ dị ya agwara m unu na isi anị na ọ bụ ndị ụka kerie abeprove isi anị ma ndị a ndị a unu na-ebugharị kwanụnsị kwanụnsị Israel bịa ofu ihe ahụ oke na ọgụ na nwanne bikos ị ghọtara egwu a na-agba ọ bụrụ na ịghọtara egwu a na-agba ị mara ihe a na-eme ha ewere ego Amerịka ha ewere go Europe ha ewere go Middle East ọ fọrọ Afrịka isi ndị ojii ya ndị ofu onye ga-eweta ya n'Afrịka nye ha life and direct achịbazi ah, ụwa niile ịghọtago now unu na-ebugharị asị jehova jehova jehova ka ebe dị wọl jehova si bikos ọ na ikwuru maka jehova ihe ekwu maka new testament bifo ikwuo maka new testament ị ga-ekwuriri maka old testament life and direct bikos ọ na enwere old testament anyị enwe new testament nsogbu adịrọ anyị ga-erukweda place now ka anyị obere okwu bifo anyị ruo anyị ga-esi okwu na-ebute okwu anyị ga-esi n'okwu banye n'okwu maka ndị na-enwero data ha jee na app app na app anyị dị on board ọ nọ ha jee na app ha ga na-anụ ihe a na-ekwu maka ndị na-enwere data nwere ike isi na data ha ga-anwụ anwụ nsogbu adịrọ go to app you can see kwuo ịga ebe ahụ ga na-anụ ihe a na-ekwu so ihe m na-ekwu bụ na kedu ka ndị ọcha nwa bekee nwa bekee nwa ngwọrọ nwa bekee ka m na-ekwu because ihe mere anyị ji emegheri emegheri bụ na anyị chekwa na nwa bekee bụ mmadụ n'anya na <laughs> nwa bekee ahọrọ gị onye ọcha and ị ma na ihe ọbụla nwere wọs nwere opositi ihe nwere aka nri nwere aka ebe nwa bekee ahọrọ gị onye ọcha nwa bekee si na ọcha reprezentrị angel nwa bekee si na eh, ịdị ọcha bụ nke a ihe niile dị ọcha dị mma ịdị ọcha bụ intelijent ịdị ọcha ma amamihe nna ka ezi onye ga-ahọrọ iberibe ka onye ga ebe ọ bụ na ha gị chukwu onye ha ahọrọ ekwensu ọ mmadụ ga-ahọrọ ya nwanne ịkọtago na nwa bekee nke ahụ ezughị ọrịa nwa bekee ejezie si na je bịa akwụkwọ akwụkwọ pepa bichasịa akwụkwọ a ihe nwa bekee mere nwa bekee were akwụkwọ o biri ebi nye koodu nye koodu e codeo koodu sizie na mụnwa kpọsara ahịa mụnwa na onwe mbụ onye isi ojii kpọsara ahịa kpọsara the whole mineral mineral ihe ọbụla e nwere enwe n'ụwa bụ mineral ka eji arụ ya nwa bekee si na m dị pọ na afrịka dị pọ ọ bụrụ na o kwurie about materially no o kwurie that is na we are poor because na o ji o were o were aka ya bie pepa dee were pik dee ya 100 o wepụtara wan pepa dee ya 100 na ya si ọba ego nye nwa na onwe mekwara ihe ahụ mụnwa na onwe m kpọsara ahịa onye kpọsara ahịa bụ mụnwa ji ahịa mụnwa ji ji jide mma nwa bekee si ebe o si pụta were disi pepa o ji n'aka si na disi pepa o ji n'aka bụzi rich na ya bụ the symbol of rich that is mụnwa kpọsaziri ahịa na ahịa m enweghị uru ọ bara can you imagine <laughs> anyị anyị madara iberibe anyị ebelibe oyo na-ekwenu ntị ọfụma ụmụ ibe na-ekwenu ntị ọfụma nwa bekee si na pepa o ji n'aka nọnyọnwa bụ ihe dị mma na ahịa m adịrọ mma nsogbu adịrọ anyị eji ụlọ ọgwụ ndị ụlọ ọgwụ si na akpụkpọ ahụ ma nọnyọnwa bụ natural eh, eh, akpụkpọ ahụ mmadụ na onwere ọzọ na nke ọbụla nọ n'ụwa bụ from my body ka wee pụta nsogbu adịrọ nwa bekee si na ọ dịrọ mma na anyị ji ekpuru isi ndị brazil na isi a chukwu nyere anyị destiny eh, eh, antena antena rụọ antena na ọdịrọ mma na anyị ji eji ewere disi wivon ndị brazil kpuchie ya anyị eje kpuchie ya mana ihe na-ewute m bụ na ọ naghị ewute na nwa bekee na-eme destiny ihe na-ewute m bụ na ndị be anyị ah, aghọtaghị ihe a na-akọ nwa bekee si gị na pepa bụ rich ị hapụzie your resources jee na imf na europe jee biri ego jee biri pepa money mezie abandon dị ngwa ahịa ị kpọtara hapụ ngwa ahịa gị jee na-ebiri loonu ịrapụ ngwa ahịa gị na-ebiri loonu na-etinye ụmụ gị na gbese gbese n'isi ị ma na onye ọbụla bụ nwa bekee a mụrụ n'ala bekee ị mana ọ bụ commodity ka ọ bụ oye product isi commodity jee jee jụọ onye ọbụla ogo and do your own research onye ọbụla a mụrụ na west is a commodity ọ bụ ngwa ahịa ka ị bụ ịbụ ngwa ahịa go and do your own research ana ihe ọbụla m na-ekwu ebe adị m chọọ ihe m na-ekwu ịbụ ngwa ahịa you are a commodity ọ bụ ihe a na-achọ ka eji through IMF wee mee introduce na place because ego bụla ebiri with IMF ọngụnwa ya eji ngị ka ejibiri ego ngị nwa ka ejibiri ego product iwe commodity onye ọbụla gọọmenti ọbụla biri ego n'ụwa ndebe ka ọ rere wee biri the money mụ na anaghị aghọta ihe a na-akọ nsogbu adịrọ ka anyị gazie na nke ndị mana ihe ekwu ihe a bụ emetụrụ m aka ebe the consequence of this ihe ya wee anụnwa biko ọsụ na amakwa ha ka m kwụkwa ọzọ ka m ghara ichefu ya yahoo yahoo na-eyi uzu eyi uzu ụnụ amana ya wewo yahoo ụnụ amana yahoo yahoo yahoo afọ ya bụ yahoo yahoo the eu because yahoo is the fan of the eu ọ ya bụ yahoo yahoo na-eyi uzu yahoo all from ya wee ka esi nweta yahoo but you can never know it nobody will onweghị onye ya agba gị ya ị na uzu yahoo every mana ị maha na ọya wee bụ yahoo yahoo onye nwe ya go and do your own research if ihe m na agwa gị every eh, company ọbụla ndị ọcha nwere ha niile trace from one source from Egyptian mythology from A to Z Egyptian mythology ma American symbol oh. ma European symbol oh. ma symbol of moto niile ahụ ịfụ na-agba agba ọ dị ho moto ahụ niile bụ Egyptian symbol ka ọ bụ ọ metaphysics e mythology and allegory from A to Z ịghọtago so ndị a mere unu pọpị they a play with natural principle unu a na-ada mgbe ha na-arị arị unu a na-agbada agbada ha were unu nwa na-emekwa nke ha ha na-arịarị ọ bụ ritual ka a na-eme ọ sacrifice ị onye nkịtị ị na-eso ha n'azụ ha na-arịarị ị na-agbada agbada ọ dị ka ọgwụ ego ọ dị ka ọgwụ ego because nature this space you see adịrọ empty space is not empty space is full o juru eju nwanne space juru eju that planet a na-ekwu is in you because the atom the electron the proton the nucleus is your system onye ọgụ the planet a na-ekwu maka ya nothing more nothing less so you are the moving man as I say always Nke nwa bụ ihe ahụ ị na-achọ ọ bụ ngwa ka ọ bụ mana ọ bikos na ndị anyị ghọtara ya akọ na look at Yahweh go to the ancient Yahweh ị ga-afụ na ihe edere ebe ahụ bụ y h v h how come this Jehovah come into being the Hebrew manuscript enwere some these letters n'ime ya ọ dịrị ebe ahụ how these things came to be ịbụ na ọ bụ na n'Egypt this Yahweh is what they use in Egypt these people si na ha bụ ndị Jew akọpịrị destiny dee na akwụkwọ mee ya backdate 5000 years ndị be anyị akpagharị dee ya na akwụkwọ mee ya 5000 years ndị be anyị eburu na akpagharị ndị Roma abịa <laughs> nụsi ọgụ 17 AD 17 AD of yesterday 17 AD of yesterday nụsi ọgụ were the same manuscript were Babylonian god jekwe burukwe the Egyptian book of the dead wee dekwe Bible the same Moses the same Jesus the same Pharaoh the same Herod jee jee gụọ the Herod story and read Pharaoh story and go Egyptian story and go Jesus story you have the same thing emeghe Baghdad 5000 years back ndị be eburu na akpagharị yes human being there is a symptom in your brain a na-akpọ perceptions through your perceptions you create reality mana ọ bụrụ na ịdịrọ capable your soul is not well developed nwanne you will worship what you created yes that's why they give you money paper money is nothing is valueless but because of na your soul Adro well organized you worship money the same way you worship Jesus the same way you worship anything that eh, eh, hypnotize you you worship so ya ka ndị ọdịnala bịara onye ka anyị e ji wee kwuba okwu na anyị chọrọ inwe kọs because all this course a ekwu okwu ya akwụkwọ a na-ekwu bụ na to program your brain sense because a na-ekwu ya otu ndị mmadụ agaghị aghọtachi ọma but if you got through classes dị na na-enye gị as a class ị na-aghọta ka o si eme so that ọ bịakwa n'isi gị mgbe ahụ mekwe ka ị ihe na-akọ ịghọtago enwere ike a na-ekwu ya bụ ị gaghị aghọta nwa ịnọdị na klaasị ịnọdị na skuulu ị ga-aghọta ya ọfụma bikos a ga-enye gị asaịmentị tru those things e nyere gị si gị gụọ ihe a kụziri gị a ga-enye gị asaịmentị n'ime ya bikos the game the game a na-epule bụ all psychological game is a psychology dis pipo my ndị a ji even during Hitler during the Hitler ama mma ụlọ ọma ha na-eji brain human being were eme experiment human being human brain experiment life and direct jeje gụọ go and read it ha ji human being eme experiment so today ha go your brain they know how everything work so they are dealing with the psychological part of your brain that's all onye mere eji anweta easily because this your body is useless nekwe ebe if you control the mind you control the world bicos the, the sun the moon the stars is in this the same body here bicos you are the universe revolving itself all the same universe revolving that's why eji amụ nwa is revolving is the same you going round and round ancestors go ancestors come ancestors go ancestors come until you ascend until you ascend or you descend you ascend you descend you ascend you descend all ihe a na-eme n'ụwa mana the higher element nke nweziri higher reason higher ga-control nke ha na-erizin lower that is the game da na ebe a onye ka ndị ọdịnala ji wee bịa si ka e breki dị shakụ once and for all e anyị breki ihe anyị eme odugharịa a new brain bido a new life that's all then anyị enwe future anyị enwe future because history is a hoax somebody wrote and the, the thing bụ na all the whole history ma ọbịa from your father ọbịa from your mother it came from Google or somebody Roman alphabet somebody somewhere etie this one this this that onye gosi akwụkwọ na American England ọ dee nonsense bute esoro ihe na-akpagharị si ahụ history onye gwara gị who told the person ya ahụ history of nna nna anyị nna nna anyị which I know is a pure man they live natural life they never savages sọsọ ihe ndị a na-ekwu na their own book how slavery how this igbo gburu mmadụ igbo gburu ejima igbo gburu osu igbo rere slave nka so na onweghịzi ihe dị mma nna anyị ha mere ihe na-achọ ịgwa m you want me to take this story ị chọrọ ka m were this story agaghị m ewe ya I cannot take it I reject them all of them because emego my research I have done my proper work fụ na ihe abụrụ eziokwu this is not my ọ oh, eziokwu all these things came with the church I can prove it aga m eprove gị na everything ọbụla a na-agwọ agwọ na awaland came with church osu agwụ ọgbanche ọgbanta ihe niile a came with chọọchị because mgbe nna nna anyị ha nọ ọ bụrụ na enwere ọgbanje ma anaghị arụ ya arụ because ihe ọgbanje bụ onye ji mmụọ onye siri ike onye nwere spirit ha ya wanụ nwere uru ọ bara onye bara uru onye ị na-arụrụ onye bara uru agwụ mmadụ bara uru ị na-arụrụ ya agwụ yes bikos ndị ụka bịara sizie mpụ unu na na ihe onye ihe adịkwa ndị ụka si mpụ unu na ịdịrọ normal this is how this thing turn to something else ndị ụkara bịara na mba na ihe a bụ arụsị ọ bụ ihe apịrị apị nwanne erere nkịta gore enwe ihe ntukwu na obe isi na anyị na-efe ihe apịrị apị butere anyị jizọs <laughs> o nwere n'isi na jizọs ọ bụ ihe apịrị apị Virgin Mary ọ bụ ihe apịrị apị chekwa ya na who is fooling who who is fooling who isi nna m na-efe ihe apịrị apị i butekwere m ihe apịrị apị jizọs jizọs ọ bụ ihe apịrị apị ka ọ bụ biko na ụmụnne m foto vejin maria ọ bụghị foto ka ọ bụ kedụ ihe bụzikwana nke bụ jizọs nwa na vejin meri ebe a so n'ọdịnanị ịwụrụ ọgbanje nwanne bịa hapụ ndị ịgwọzi na iki ọzi na don kio ọ bara uru iwe diva diva ị nwere akara aka you are a musician you are a model you are a singer ọ ihe ịbụ iwe diva ịwụrụ agwụ nwanne bịa iwe sayentist iwu medical doctor ihe ị na-edere channel your energy to a right place wụrụ mmadụ nwanne iru dibịa ịma akpa mgbọrọgwụ ịma agwọ ọgwụ bịa gwọtara anyị dị ọgwụ anyị were na-agwọ ndị mmadụ ndị arụ adịrọ na-ediskọba eh? sayensị a na-emegheri na-eji amebisi akara aka ịrụ agwụ bụ imebi ya emebi ịrụ agwụ is to destroy it na-anụkwa igbo ịrụ agwụ ịrụ dogon destroy it eh? a na-akọ na-akọ na-akọ na-akọ nna nna ihe ahụ iwu nna onye iwu nna nna gị ihe ahụ impose ọ dị impose on you 1900 ewere na-akọ gịrị ịchọsị ịsụ igbo isi na bekee chenjigharịa ya ịgọ ọfọ ịgọ ọjị ịgọ mmụọ is the same thing o nwere english ịgọ ọfọ enwere english don't ever translate ịgọ ọfọ English because ọ dịrọ n'english ịgọ ọfọ is a ritual it is not english ndị mmadụ ga-asị ọwụ to pray pray what ịga ọfọ abụrụ prayer ịga ọfọ bụ ritual is like ọ dị ka chọọchị isi ụta chọọchị dị is like chọọchị katọlik chọọchị wụ ritual ka ha na-eme ebe ahụ ọ bụrụ congregation congregation wụ ndị ndị ndị pastọ ndị pentikọstal katọlik chọọchị is ritual ọfọ ritual ọjị ritual ịgọ mmụọ ritual ịgọ mmụọ is ritual so bụrụ ritual ọgwụ ahụ nke ndị ịma ikwu ritual ndị be anyị echekwa ma ma ọ bụ eke a na-akpọ ya eh, ndị ọsịnọ efe arụsị ikwu orichi ọsịnọ efe arụsị maka ndị isi ojii ikwu ha na omenanị hei ọkwa ndị na-efe asị asị omenanị bụ ndị na-efolo the law of nature ndị na-efolo ọdịnanị ọha bụ ndị omenanị ọ bụ maka ndị ụka gwara unu na ndị ahụ ndị na-efe arụsị ndị ahụ ndị na-eme nka ndị ahụ ndị na-eme ndị na-agwọ ọgwụ ọgwụ bụ ịgwọ ịgwọ tụgwọla gwọ is to kill igbo ka a na-asụ ebe a gwọ is not to kill gwọ is to kill not to kill ọ ihe ọ pụtara na na-aghọta ụmụnne so ndị a mere anyị pọpị ịghọtago and pọpị ahụ ka anyị chọrọ ka anyị gbukasịa ya tikasị ya mebisie ripọpị eh? mebisie ripọpị mana ọ bụrụ na ndị ụka aghọtara because human mind all psychological problem ọ dịrị otu ahụ nzi eche ọ dịrị is like that psychological problem ka ọ bụ ndị ụka is suffering from psychological problem ndị ụka nwere nsogbu a na-akpọ psychological problem post traumatic religious syndrome and dogma ọ ihe ndị ụka na-aya mana <laughs> that's why ọ dịghị izi onye ụka ịhapụ isi na Jizọs abụrụ Lord ọ dị very difficult onye ụka isi na Jizọs abụrụ Lord ọ dị very very difficult ọ ga-asị gị na ya na omenanị <laughs> nwanne si ya wepụ pikchọ Jizọs Kraịst otu na be ya onye ha ewepụ ya ọ si ya akwa onwe omenala o ị gaa na Fesbuk ya na WhatsApp ya foto mmeri mmeri na Jizọs eju ebe ahụ gwanụ m ihe onye omenala na foto mmeri na Jizọs na-eme dị ịfụhụ ya inside his mind ọ dịbeghị convince na maka adị ama ama ịmagodo unknown this is fear and guilt with fear and guilt ọsi unu na ahụmụ onye omenala na-emezi omenala na-emezi omenala a na-eme omenala na-eme omenala ka ihe gị na foto mmeri na Jizọs na-eje the same piece m na-eji ụka oju na ọgwụ enenela abụọ bụ na afụghị ya ọ na-agba na nke dibịa <laughs> nna ọ na ogosighị na anyị kwesịrị ịrịchọpụ richọfụ dibịa anụnwa onye be anyị ego anyị ga-emeki more money na dibịa dan western doctors i can prove it ndị chọọchị 100% of ndị chọọchị na-aga na nke dibịa ma ọ ga ọdịna mkpa ọdịna mkpa ha na-aga na nke dibịa i can prove it to you which all of them know it i want the best for you achọrọ m anything ọbụla ga-emegide ndị Igbo i don't want it i want the best for you so ebe ọ bụla ọ na-eme onye ụka ọbụla jee ụlọ ọgwụ ọ bụrụ na afụrụ ya na lab why don't we make this thing very well so i echebirizie ha ebe ahụ ọ gaa ọfụ ya na lab ọ bịazie ebe a anyị agụọ ya ọfụma na eh? at least agụụ egbudebe ndị dibịa maka agụụ na agụ ndị dibịa ka ndị dibịa na-eche aka ọgwụ ọnwụ na-agụ a agụ ha ya onye ochi ọ na-eji anya ọma eje ochi onye ochi o ji anya ọma eje ochi biko mba ọwụ duo dai level ka ọ na-eje so ụmụnne ọ ka mma na ụdị ụmụ ihe a niile a na ndị ọcha atọ nụrụ ọdịsi evil evil evil to good and then you na-emeki ego anyị ga-use all these things to make money anyị enwebe ego ọwụzi ịga na nke kwụọ 1000 naira ịga na dọkịta nke ndị bekee kwụọ 100,000 naira o nweghị isi ị gaa na dọkịta bekee asị ka ị gbaa yelo kaadị 25,000 ọgwụgwọ ọ ya agwụọ 25,000 agba yelo kaadị chineke mekwara unu ebere nsogbu adọrọ yahoo yahoo ọ bụ ọ bụ yahu bụ yahoo yahoo onye ha na-akpọ ya na na na olden days even ebe a ọ sị the name of Jehovah which is adopted by Hebrew was a name esteemed sacred among the Egyptians o kwukwere ya ekwuchi ya call it Yahoo Yahweh or yahu call it Yahoo Yahoo Yahoo Yahoo Yahoo ọkwa dị ebe Yahoo Yahoo nsogbu adịrọ nsogbu adịrọ a na-ejekwa n'ubi ka ọ kara aka so ihe nna-achọ ịgwa ndebe anyị bụ na ọkụ ịfọrọ ọdịnala ọ bụrụ sụsọrọ ọdịnala bikọs ịgba a na-ekwu okwu a na-ekwu okwu liberation n'ụwa a na-ekwu okwu liberation and freedom and all those things anya ma ndị afrịka agọtabeghị ihe na-eme ha na-ekwu about colonial boundary colonial boundary colonial boundary only you can, can seize yourself only you then use your mind because if they cage your mind you you will cage yourself the colonial boundaries been caged by you not by the west because your mind is caged then you cage yourself because your mind is caged is a mind game is a game is a mind game mind manipulation so then cage your mind then you cage yourself oke anaghị eri ihe onye mụ anya oke anaghị eri ihe onye mụ anya onye nwa bụ the game ndị a na-eple akpa Hegelian dialectic onye ka o ji asị na ndị Afrịka asị na all ndị black people are the enemy of themselves black people never don themselves black yes because <laughs> in their mind ha chekwa no that thing was the problem no the problem is you even you na-ekwu ekwu you have been also brainwashed because ọ bụrụ na brainwash ị gaghị ekwu na black people are the enemy of themselves because there is something wrong there is something wrong which is educational system I need to correct education abụrụ only mgbe a na-ekwu okwu no you can ihe ọ bụla ị chọrọ ka ndị mmadụ na-eme itinye na book nye ha give it them as a way if things will change things will change everything ọbụla dị n'ime akwụkwọ ahụ unu bụ na-akpagharị unu ji eje ụka ọ dangerous because o nwere history from Egypt all those things happens in Egypt and Egypt bụ ndị ojii then use your book then use your book against you iburu na-akpagharị because human being create your brain create through your perception and you need something to worship because you are inside you you are, you, you, you, you are empty you, you have vacuum inside you because onye nwere vacuum enwere ihe ọ na worship because ọ bụ ngụ ọ bụrụ na ị understand how nature how life is working then ị mara ihe a na-akọ onwere onye si na chukwu adịrọ nobody say so mana ihe a na-ekwu bụ na chukwu ebiro chukwu ebiro na physical reality God never lives in physical reality so if you are the physical reality that means you have the three, uh, uh, three uh, atom which is nucleus proton and electron which is bounded by nucleus ọ bụ ngụnwa bụ the same thing so ọ ukwu isi anụmanụ everybody is the same all this religion nwere history oh, they stole all of them from Egypt from Yahweh to Jesus to to to whatever whatever name you want any name ọ ị chọrọ ịkpọ afa I will tell you where they take it from enyi nne m na ị chọrọ ịkpa afa agọ m ga ebe ha si wee wepụta ya ọya ka ndị ọdịnala ji wee sị na ha ga-enwe nke ha anyị ga-enwe nke anyị which is ọdịgo adị ka ya adịgo anyị enwego nke anyị because ihe anyị n'idiri a different thing anyị neediro heaven and hell anyị n'idiri a way of developing the mind of our people something like gnostic religion ọ ihe anyị n'idiri so that our people ga-eto mara ihe na-eme ihe ọfụma na-emezi eh, bụrụ ndị eji ama atụ ọ bụrụ ndị eji aka ọnụ n'ụwa ata ndị ojii eji ha aka ọnụ onwere ije na amerịka ha na-ata ahụfụ ije na brazil ha na-ata ahụfụ south africa oo oh, oh, malaysia komkom europe komkom afrịka na onwe pịtịpị mpịtịpị mpịtịmpị everywhere nwanne onye maka o ji eme nwatakịrị na-anyafụ white jesus na-anyafụ ekwensụ na-eji oji ọ na-ekọndishọn ya anya ọ confirm in na ndị ojii e, e, devil ọ confam na ndị ojii ekwentị onidighi ijefa because of education is a psychological problem all na this course anyị na this course this three course ewepụtara here all dị there the course is there gotago <laughs> so is a game is a game and we will change the game this game anyị ga change this game this game must be changed because the game ọ bụrụ na echenjirọ the game nwanne enwere ebe anyị na-eje things will get worst ọ bụrụ na echenjirọ the game the things will get worst because every child will confirm look your right look your left then you confirm the white jesus straight white is god angel is white uh, you are intelligent whiteness hey, enlightenment everything is light light white white white what is the opposite of good is evil <laughs> what is the opposite of white is black what is the opposite of intelligent stupidity so if we any child that sees that eh, picture and image or say papa i want to be white yes because the child want to be god nobody want to be the devil unless we begin to channel change our mind you know because the mind you have programmed the mind to think this way so <laughs> ọ bụkwa na ya emekwa if we did not begin to change the mind to reason the other way suicide suicide time wey come our people will begin to commit suicide suicide then that time we will know suicide is armed robbery not suicide is armed robbery not suicide says all suicide mission ka ọbụla. na so kedu ihe ị na-eche ọ mgbe onye ahụ kwọrọ ụdọ when the person take the rope and tie himself no take gun to challenge is a suicide mission everybody knows it so because they don't want to say everything you know oh eh, eh, eh, Oh my god ndị ojii ataghị ahụfụ n'ụwa and until we change this thing no black will ever free in this life nowhere the only reason america will die on the street and cry because there is no country in africa had it been one single nation of black race in this life you can never kill an american citizen of america never because we Africa Africa fail America. Black nations fail the black Americans because they are the most intelligent on earth because there is no home for them in Africa to defend them or to represent them. That's why they kill our scientists, they kill our our everything anything you want to know because Americans then took the best Africa have. The best black people in this world were taken to America and they cage them in America. They, they were caged there. E kejiri ha ebe ahụ because there is no country in Africa to speak for them. ịgwa ndebe anyị na-akụgheri this the mind is the problem a psychological game you are under spell magic boom life under it under spells magic you are living a magical life ejigigwara ọgwụ ego life under it. and also ordinary only ordinary will change this thing anything more than ordinary ọ gaghị work if you like have your own country today which I, am, I will love more ga-abụ the best first person chọrọ ka m nweta nwe my own country so that ihe a na-ekwu na ọ ga-adị very easy easy easy to implement but at the end of the day ọ na your mind agara through this way na-ekwu na nwanne <laughs> onye rere nkịta goro enwe ka nwere ofu ihe a onye rere nkịta goro enwe ọ ka na ofu ihe because <laughs> life is a game unless you understand enwere na afrịka enwere so many countries na-achị onwe ha are they doing well Africa nwere hundreds of countries enwere nke na-eme ọfụma mba because they are under spell magic ma ị na-eje ụka ma ị naghị eje ụka as long as you na-use that judicial system of government ọ dịkwa ebe ahụ n'ime the spell nọ there etiri everywhere ọ dị n'ụka ọ dị na gọọmenti as long as ị na-eje na IMF ebiri ego ị na-eje ebe ebiri ego ị nọ under space magic nche na ụwa bụ egwuregwu ala na-agụ na mmadụ bụ chukwu mmadụ gbere eke mmadụ na-eke because ị na-achọ chukwu n'elu igwe anọdụ ebe a na-egwu gị wayo na-egwu gị wayo ebe a ị na-achọ onye ọzọ na-achọ Jizọs na-achọ Jizọs na-achọ Jizọs anọdụ ebe a na-egwu gị wayo because ndị a nwere power they have the power to control your mind to control your physical reality to control your illusion through a magical power a na-eme ya ịnọdụ na-akụgheri iburu baịbụl ụlọ m dị n'eluigwe mara mma ụlọ m dị n'eluigwe mara mma ụlọ m dị n'ụwa mana nke bi n'igwe ka ya mma ee eh, ọnwa adịghị ya ị na-achọ ibi ị na-achọ ibi eternal life nwụọ nwụọ jebe n'eluigwe na what are you doing here what are you doing here my friend ịma na na anwụ anwụ eje n'igwe ụlọ gị dị n'eluigwe mara mma kedu ihe ị na-eme ebe a a na-egwuga ga-esi edozi obodo si na jizọs jizọs will see us tru mmadụ nwụọ na bụ na esi na jizọs ka pos wee chọọ ya this is how sọ jizọs ma sọ chukwu ma na ọchukwu ewetago were ego isi mmadụ nwere ọkụ ọsị na chukwu emego ya hai nụnụ onye ọbụla kwụ distin bịa ebe nna m ihe mmemme aka ise pịa n'anya ya ozugbo ozugbo anya onye ahụ pịa bikọs ụlọ gị dị n'eluigwe mara mma pịawa agha anya ụlọ gị dị n'eluigwe mara mma ụlọ gị dị ebe a nkọ ị nweghị ọkụ ị nweghị mmiri ị nweghị ụzọ ị achọ nke dị n'eluigwe nwanne ịnweghị ọkụ ebe nweghị ọkụ ị na-enwe n'eluigwe ị nweghị ọkụ ebe a agụụ ede gị n'eluigwe ana m agụ nke bụ eziokwu ka ọ dị n'ụwa ka ọ dị n'eluigwe ka ọ dị ugbu a ka ọ dị echi ka ọ dị ụnyaahụ chukwu anaghị echenji echenji chukwu bụ ofu ihe a taa na echi na nwanne echi so hapụ n'ụlọ gị anọ n'eluigwe dozie ụlọ gị n'ụwa dozie ụlọ gị n'ụwa ụmụnne dozie n'ụlọ gị n'ụwa ana igbo agha na mbịanụ ndị hausa ndị ugwu ndị ugwu si anyị na nwanne ọha anyị gbara isi akwara na ndị ugwu si anyị na araba ha anyị na si n'ebe a pụọra anyị anyị jụ ọkwa anyị na-eti mkpu anyị chọrọ ịna ndị ugwu si anyị nabazi ka ịhụ na-emeba eh, anyị jụkwara ya na ha na ịhụ ndị igbo ndị igbo were eriri makwughị moto ha makwughị ụlọ ha makwughị ewu ha makwughị atụrụ ha makwughị ego ha dọkpụrụ ya na ana ka nwunye lọtụ nwunye Lọt na baịbụl mgbe a na-asị ya ịnekwana ya n'azụ mgbe ị na-agba ọsọ ndị Igbo chebe azụ na-adọ ego ha ka dọkpụrụ ya onye Hausa buru ute na-arụ onwe ya na onwe ya daara na-akụ ezigbo akụkọ ebe a ọkụhụrụ ndị Igbo ọ mma kwefere ọdịnala a ịma na-ekwu ya otu ọ dị unu ka egwuregwu ihe abụrụ ihe egwuregwu ọ mma na unji wee mee ọdịnala embrace mee ọdịnala embrace ka e nwee a new institution gwerenu ọ ndị igbo aha butere eze ndị igbo ụmụaka ji egbuchiti onwe ha ebe ọbụla ha na-akọ onwe ha ọgwụ na Malaysia akọ onwe ha ọgwụ na Thailand ọ maka eze ihe ndị igbo a chenjie na ihe atọ omenala igbo wepụrụ ihe ọ bụrụ ofu one doctrine nke onye ọbụla na-eso ewepụ ihe ndị eze a eze ndị igbo eze nka eze nka ọbara uru datin bụ nsogbu e nwere ala igbo ọ bụ nsogbu e nwere ihe eze ihe eze ihe eze a na-azụ eze a na-azụ eze a na-azụ igwe ọ ya bụ nsogbu onye na-ebutere anyị obi ọjọọ si wepụ those nonsense ọ gaghazi awọk ụmụele ọkụ ọ bụ na mmadụ gọvanọ aka na-ekwu ihe a na-ekwu ịpụta ha na were ndị agba ndị a ndị a batara n'agha were koboko wụọ mmadụ ahụ dị ndị be anyị na-emegharị emegharị too much na aza eze ndị Igbo na Japan na eze ndị Igbo na Japan eh, arụsị na-eje mba awa <laughs> afa eze ndị Igbo na Japan ihere anaghị emeghe E, e e eze ndị Igbo na Lagos ịkwanye ọpụta onye eko ya na ọba of onwere eze onwe ọba of Lagos ifụ n'ala Igbo onwe ọba of Lagos ifụ na Lagos na enwere ọba of Lagos ifụ Igbo onwere Igbo eze ndị na Lagos all Igbo oh anyị atụnyere eze ndị Igbo in legos eze ndị igbo nkanu say that eh, everybody will not go we are not checking eze eh? ndị igbo na kaduna si na onye ọbụla we stay we are not checking no checking eze ndị igbo na kaduna si na onwe nọ n'akụkụ ama anya gwu ihe aka n'anya onwe nọ n'akụkụ ama na-ekwu okwu ahụ gwu ihe aka anya straight ahead anụ ọfịa ka ọ bụ enwe ihe na-eme no checking mgbe ole ka anyị egbu unu na amara ihe onwe ihe na-eme no checking anaghị ana ọ na ọmụ onye ndị ugwu a ụkwụ niile onye ọbụla ụkwụ ya mmapụ ya ụkwụ mmapụ ya ntị mmapụ ya aka nye ọta ya bifo nwụọ n'ọfịa ugboro one ka a ga-egbu gị mara ihe a ka na-egbu gị na-asị m na nso no chekin no chekin na everybody must come down na nwe ihe na-emenụ we are relax relax ya gịnị ọkwa gị si na ịchọ freedom ikwe si na ịchọrọ ịna you say you want to go isi na ịchọrọ ịna sị gị na nabazie opportunity for you to go ịchịkwa mba ị naghị ala ị nwere 3 billion ebe a nwee 100 billion ebe gwa ọ mmadụ si gị jee ego ebe ahụ ọ mmadụ diri gị who send you nna hapụrụ ndị a ka anyị kwuo ezigbo okwu biko ka anyị kwuo maka anyị kwuo n'ubi onye anyị bịara ịghọtago mana nsogbu adịrị ihe mee bụ na a ga-eweta okwu a na njedebe na anyị agafee n'oge anyị a sị m udo dịrị unu ụmụnne m chukwu gọzie unu anị nna anyị bụ ana igbo chebe ụnụ anị nna anyị bụ ana igbo chebe unu eke chebe unu orie chebe unu afọ chebe ụnụ nkwọ chebe ụnụ ọ dịka taa ụbọchị nkwọ nkwọ ga-akwọtara onye ọbụla ihe ọma udo ga-adịrị ụnụ ọmụmụ ga-adịrị ụnụ ihe chọrọ onye chọrọ ihe ọma ka ihe ọma na-adịrị egbe bere ugo bere nke si ibe ya ebena ọ bụrụ ọsọ na nku ga-akwa ya na otito ga-eto ya n'ọnụ too ya n'ụkwụ too ya na nku na abụ ọ gharazie ife efe ọzọ ogu ka anyị ji aga ọfọ na ogu ka ndị igbo ji aga ọkwa ha onye igbo ọbụla ọkwa ndị igbo ndị ọdịnala ndị kwere n'ihe otu kwuru ọfọ na ogu ka anyị ga-abịa ọbara ogbu anyị gbuo onwe ya ọbara egbu m gbuo onwe ya mmụọ be nna m mmụọ ana igbo ọ ga-echebe m dubekwa ụnụ na onye ọbụla chere ụnụ echiche ọjọọ ọya ha agarịa nke onye metere ọ ga-eji si ya ebu atụọ m ya ise ka ọ dịbakwa ụmụnne